anyị ga-abịa ka anyị na ụlọ kpaa nkata tụgharịa uche mara ka ọ ga-esi dịla anyị mma ndị Igbo niile ụwa niile ra aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka tata bụ maazị Kanayo Odeluga Igbo mma mmanụ na ụkọchukwu Austin Okigbo ndị be anyị anyị abịago ka anyị na ụlọ kparịa oge a unu na-ege anyị ntị onye ọbụla anọrọ n'okpuru okwute ga-aghọta na mmemme ọdachi ụdị afọ ọ sọrọ gị kpọọ ya bụ ifedị na mba ha a na-akpọ Naijiria ọkachasị nke a anyị na-anụ na-ejidekwara nwa amadi ahụ a na-akpọ Nnamdi Kanu onye a na-akpọ onyeisi ndị a Indigenous People of Biafra Ipop, nke Naijiria mapụ ka ọ ghara isogburu ma ihe mere o ji bụrụ oke ọdachi bụ na akụkọ na-eru anyị ntị ma akụkọ a na-akọ n'ụwa niile gosiri na iwu dị iche iche bụ ife akpafugara n'akụkụ bụrụ ife mebiri emebi bụrụ ife esoghị n'usoro iji wee dọtanya bụ nwa amadi ma ka eji nye nwa nwa amadi dị na a na-akpọ gị ya ụlọikpe o doro anya na nkata ahụ na-akpa gị akpa n'ọzi ọ mmadụ ma o azụ anyị ga-atụnye ya bụ ihe ọnụ jikwa ya bụ nkata wee metụ aka ịgwa ndị mmadụ ka anya wụrụ ha ọwa ka ntị ha ghere oghe ka ha mara na ka a na-ekwu ihe a na ndị ji mma na ndị ji ji ma na-aga n'iru na-eme ka o si dị ha dịka a na-ada ekwube agbala aka n'azụ a onye ji ha na-akọ n'ịga n'iru aga m aranye okwu a n'aka ụkọchukwu duru anyị wee gaba ụkọchukwu ndewo maazị oke ụkọchukwu ya dịrị gị mma Igbo ndị ọma na ego anyị ntị ya dịrị onye ihu dịrị onye azụ mma Igbo si egbe bere ugo nke si ibe ya ebela nkukwa ya ọ bụ eziokwu na ụfọdụ na-asị ya ya gosi ebe ọ ga-ebe mana anyị ahụbeghị ebe egbe maọbụ ugo gosiri nwanne ya ebe ọ ga-ebe na mbụ mm-hmm. na isiokwu bụ na egbe bere ugo bere nke esi ibe ya ebela nkukwa ya n'ihi na aka ọ dị ugbu a ihe anyị chọrọ ka anyị lebatụkwuo anya na nkata na-akpa n'ihi na ọtụtụ ndị amanye n'ọnụ n'okwu a ma ndị si na mpaghara ọwụwa anyanwụ ma ndị si na ọdịda anyanwụ ma ndị si n'ugwu mhm. ndị na-ege ntị anụ n'aka gọvanọ na-achị Benue steeti ịmanyere ọnụ n'okwu ya si ọ bụrụ na e nwere ike Naijiria nwere ike iwepụta ike ha niile ji manwụrụ nwa amadi a ha na-akpọ maazị Nnamdi Kanu gịnị mere na ha na emebe otu ihe ahụ n'ebe ndị Boko Haram na ndị herdsmen na ndị nọ gịnị wụ na a na-eje na-enye ha ego na-ezu ha aka n'obi ah, onye nwe onye isi ala na-eje grajueshọn ndị repentant Boko Haram mm-hmm. ka ọ nọkwa n'elu ya na ata iwu ndị ọ ga ndị ọ ga-akụziri asụsụ ha ga-anụ ee eh, mana ọgwụcha ihe ndị ahụrụ ihe ndị anyị chọrọ ileba anya taa n'ihi na onye ọbụla nwere ebumnuche ka ya onye ọbụla nwere ihe otu o siri ahụga ihe ya nke dịgagodi mkpa na ọtụtụ ihe edobeghị anya edobeghị ya anyị anya otu ihe a siri mee gọọmenti etiti na ndị na-arụrụ ha ọrụ nchekwa obodo atabeghị ụkwa ọha ndị Naijiria eze olee ndị ha na ha so rụọ ọrụ a olee usoro ha si mee ya n'ihi na ha bụrụ na ile anya kemgbe ka onye ha si a na-akpọ Lai Mohammed nọ na-ekwu okwu mgba mbụ o kwuola nọ intapol mgbe ọ pụtaziri bụ ikwu okwu ọkwụzi intapol ọwụzi International Agency Hmm. gwana anyị ndị uwe international agencies o ji ele nne gị kọkọrọ ya na ọtụtụ ihe edobeghị anya anya ah, aka ndị na-achị gọọmenti Britain asị na aka ha akwụghị ụfọdụ si na Brazil onwe ka emechazie nke ahụ awụzi eziokwu anọkọtasị ọwụ ndị Kenya ndị Kenya si na ha ama ihe ụnụ na-akọ ọ bụrụ na enweghị ike kọrọ anyị tụkwa gara anyị eze ọ pụtara na anyị ahụbeghị ihe a dịka otu ihe ahụ maazị nwa nwoke a na-akpọ maazị Buhari na-achị Naijiria ka na-emekwa na-eme anyị na-ekpu anya kọpị anyị na-asị na ọ maghị ihe nke ahụ nke mbụ nke ọzọ abụrụ ihe ndị a bịara rụtụ aka n'ihe gbasara iwu obodo na iwu nke jikọtara mba na mba olee ihe nke ihe niile a na-eme ọ pụtara gịnị anyị chọrọ ilebatụkwu ihe ndị a anya mana nke ọzọ anyị chọrọ ilebakwa anya dịka maazị oke kwuru kedu ihe ọ pụtara aka kpara nwa amadi a na-akpọ maazị Nnamdị Kalụ elee ihe ọ pụtara n'ebe ọnọdụ anyị nọ dịka ndị Igbo na Naịjirịa nke mbụ achọrọ m ka maazị Odeluga biko tinyetụrụ anyị ọnụ nyetụrụ anyị ọnụ n'okwu a olee akụkụ ihe ndị gbasara ihe a na-emenụ iwu nke na-edobeghị anyị anya olee ihe wụ mgbagwoju anya anyị chọrọ ka gọọmenti etiti kọwakwuru anyị olee otu anyị jiri chọọ ka gọọmenti etiti tụọ ụkwajigharị anyị eze banyere nwa amadi a na nwafọ Igbo a ha jiri <clears throat> <laughs> ịma na akọba akụkọ Buhari na ọchịchị nke Naijiria ọ na-achị ọtụtụ ife edoro anya nyanwa ada emekwu n'ife n'ụdị nke omesịa ọtasị anya bụ ụkwa dịka isikwu ka ọ ji alụ ụwa eze maka ige ntị na-asụsụ fa na-asụ na-asị na e eji ejidie na ọ gbara ọsọ fa jụrụ ozi kedu ka o si gba ọsọ maka na ọ nọ be nna ya ka a rapụrụ ya na nke izizi mgbe ndị ikpe si ka arapụ ya na o nwere okwu dị na e ga-eji ji maka ya wee kadebe ya n'ụlọ mkpọrọ tịra ya aka ka ọ na-abịa nna ya paju genye na onwe mgbe oluzi fa wee ka ji ka ede ka ife niile a ga-eweta nwa agbadi ya wee gbakiri ya ụfọdụ ụmụ Igbo mee ka dike wee kwụnalụ nwanne ha nwoke o wee pụta wee na-abịa nna ya ọrụ be nna ya ka ọ nọ ndị agha wee wakpu ya ọkwọ nke a sị na operation python dance ilote n'ọnya bụ egwu agba mere o ji wee megide maka na a sị na awa ada agba ọsọ efie na nkịtị maka ị na-asị na ọ gbapụ ịjụ ozi kedu onye ife chụbalịa ọ nọkọta aba ugwu felu pụwa ọkwa onye idonu na fe egbugwo o wee bụrụ na ọ nwee ka um, ife si mezie wee bụrụ na ọ nanarị ewee kọbafe ụka ya na ọtụtụ akụkọ nkọwa fa ga-akọwa ori nne mana ife o gosi bụ na fanwa na fa abụrọ tru demokrat anyị na n'ọchịchị nke ị ga-asị na demokrat ya bụ nke a ga-asị na ọchịchị dị n'aka ndị nwe obodo maka na ọ nwere ndị na-eme n'ọfa nwa obodo mana ofu ife nche ịlụtọkwụlụ ndị na-ege anyị ntị aka bụ na ọ nwere nwa amadi igwu ndị otu n'ugwu awụsa mabụla ọkwa iwe dịka arụghị ụzọ ike ịtọ ma ịnọ gara aga na-asị na fa wepụtara ọkpụrụ ọgwụ ego na onwe nnọọ onye pụrụ Nnamdị Kalụ si jide ya bọnata ya na ndụ nafa enye ya nnukwuru ego nnukwuru ego akpa ego akpa ego ya bụ ife wee bụrụ ife chabaa maka na ọ bụrụ na ụmụ mmadụ na-anọzi ya ee ka onye fachọ ka nwudo mgbe ọbụla eji nwudo ha na-agha akwụ ụgwọ ifrọbụ na ọ bụrụ obodo ka a nọ na ya ya bụ na ọtụtụ ife na fe eme maka na o rufuru ka e buo oru ibie na-aga malụ ụbọchị nke na-abịa oven ka ndị mmadụ ghọta hmm. n'okwu etu esi wee mee nwa agbọghọ abụ bụ Nnamdi ka a ga-esi mee onye ọzọ maka na <laughs> ọ bụrụ na fa asọpụrụ iwu obodo ma iwu mba obodo ndị ọzọ na onye ọbụla n'ime anyị etu afọ anyị nọ ebe a wee na-akarị ụka ụbọchị sọlụfa fanwe ohere fanwe ike ee eh, onye ọbụ maka na ọ dị ka Naijiria abago na ịkpa mmadụ hmm. <laughs> <laughs> ka ụragoro nnọọ ịmara ihe na-akọwa dịka isiri gwa anyị anyị nọ hụrụ na Maazị Buhari na-akwado ije ile ahụ nlere ahụ na London hmm. ka gwara ya na atụlatago nwa amadi a bụ Nnamdi nke gosiri na ya na onwe ya amaghị dị na enwere ihe dị otu a na-emenụ mana ọ ya nwawa onye kwesịrị onye isi obodo na onye a na-akpọ Commander in Chief of the Armed Forces. mana ihe ahịa e rụtụrụ aka nwoke ndị isi na ha bụ Northern Coalition Elders si na ha wepụtara 100 million a ga-enye onye ọbụla isiokwu abụrụzie ọ bụrụ na onye bụ onye isi obodo amaghị na njem dị otu a na-aga ụkwụ dị otu a na ụkwụ dị otu a na-aga nkata dị otu a na-aga abịa zizie ya si eje n'ebe anyị ị na-eje o nwere ihe na-eme ọ pụtaziri na ọnwụ ndị a wepụtara ego onye ha na-ekpe nka ihe ha ga-eme na onye ha ga-enye ego ọ pụtara ihe dịka isiri kwuo ya Naijiria abanye abanyega n'ịtụrụ ịkpara ịkparụ mmadụ mhm. maazị oke ihe a Emetụghị metụghị aka n'ụzọ pụrụ iche n'ihe gbasara iwu obodo nakwa iwu na-ejikọrọ mmekọrịta mba na mba ajụjụ ị na-ajụ na ọ na-egosi na anyị na-eche na Naijiria bụ obodo eji iwu wee na-achị mana onye ọbụla nọ n'ime obodo ahụ mana a na-eme ka ọ eji iwu mana ọ bụrụ iwu ahụ ka o aga rie ebe obere ugobere ka echi ibe ya ebekwara nkuko agha azụ ejela anụ n'ụka andị uwe buriela ọnụ don mind them blọka onye mgbagangwu um um um um um um, um. nkọ maka na ọ bụrụ Nnamdị Kanụ bụ onye isi ọ bụrụ na ka Buhari na ọ bụrụ na anyị cheta ka Buhari bata ha jelu Sokoto onye isi ndị Shia Muslim nọ na Sokoto Zazaki ha wadoli agha agwarọ ndị Naijiria si na ife nwoke mee na ọnụkpomkpo merọ baa bie gbuo ma ndị otu ya gbuo gbuo ụmụ ịtọ merụọ onye na nwunye ya arụ kpụkọrọ ha mechara hụ nwunye di na mkpọrọ ejelu kọt ugboro ole na ole kọt si ha rapụ nwoke na o nwere ife ha ji ejide ajụ jide ya hmm. ka na-ejekwa kot ejekwa kọtụ o nwere mgbe ha jee kọtụ si na ife ha ji jide nwoke bụ maka ọdịmma nwoke ya amarọ m na ha che na arapịa ogbuo onwe ka arapịa omerụ arụ kootu wee sị ha na akụkọ ụnụ na-akọ onwere ka ọ dị na ji nwoke ebe ọ chọrọ ya si na ji jide ewu maka ọdịmma ya si rapịa ka ọ gawala onwe Ha a na ji nwoke aruo tata o nwere mgbe a sị na na anwụ ya asị na ọ ya eje ụlọ ọgwụ ajụ ihe dọkịta Ebiaba si na ife ọwa aka na nkụ nọọzụkwa India ka ya eje asị na ọya eji India akpọlụ sekuriti fọsis sorie jee India ruo India o ha anọ ndị India si na agha agwọ n'etu a akpọrụkwa nwoke natara nwoke a na-agwa gị na na na mkpụrọ na ụda ife a na-ekpe ikpe wụ ụdị ife ha na-ekwu treasonable offenses amezi jụọ kedu ife bụ ife ọwụ si gụọ ife onye ọwụ melụ ka kọtụ nụ nke kọtụ nụlụ kọtụ asị na na onwe ife kpata onu ji ejie mana ka nchigakwa azụ nwa amadi ya si na-ejidekwa na ọzọ mgbe eji ya mbụ kọtụ ogbolo one na one ejebuo na mbụ kọtụ si ha na ife ụnụ na-agụ na nwoke nọ na redio na-ekwu okwu ọ na-achọghị ịnụ o nwere ife na onwe ka o si ruo ife trizin si rapịa ka ọ na amara jide jegide kot jegide kot a na-eje a na-eje oluzienu nke a sị na aya arapịa ka a na-echezi ụbọchị kot ọ na nne ya eh, maazị odelga na ka nke ahụ ya ọ bụrụ na Naijiria bụ ebe ihe ya na-esi iwu akwado arị na-arụbenu kot isi na elu kot ka jọji kwuo ebe ọ bụ na ọnya ka ụnụ bịa ka o kpebie okwuo na-eme ka o si kwu mana ebe ọ bụ na ọya bụ kwuo ajụ EFCC e na ndị ekpere ikpe tupu Buhari abịa ma ndị ikpelu ka ọ gachawa etu a ka o si aga akpọrọ onye ọ bụla kot osisi na-apịa ndị ife anajidie emechakwa akpọrọkwa jee na-eje kootu ka unu nụ nke unu chọrọ ịnụ nke kootu kwuru unu achọghị ịnụ unu ajụ na unu ama ya ọ dịghị ka ebe ọ bụ ebe iwu na-aga iwu Naijiria enwere isi ijezi je jide nwa amadi ya na mba ọzọ ebe akpọcha n'afa mba na mba mana mba nke a si e, ọwụzi na ya bụ Kenya na-asị na ha mụrụ ka o si mee na o nwekwa ndị be ha aka ha dị na ya na ha chọrọ ka ha lụọ ha aka maka na ha chọrọ ka maka a esi esi mee anyị amabeghị nke bụ eziokwu maka na nyanwa akụkọ na-agbanwe kwa ụbọchị hmm. mana ọ bụ ụlọ ife anyị nụrụ na-ejelụ na mba kpọrọ nwoke o nwere ndị na-enyocha enyocha na o nwere ebe anyị fụrụ nke a na-akpọ extradition court ejelụ o nwere eh, jọji nọ na eh, Kenya maọbụ lụọ kọchụ nọ na Kenya sịrị ụlọ ma sịrị nọọ ha asịrị sị kpọrọ nwoke a na ife kwuru ife Naijiria kwuru dị ha mma na ọ bụrụ na esolu iwu mba na mba etu aka o si kwesị ime nya dịka onye mbụ olu, na dịka maazi Odeluga kwuona na ụkọchukwu ekwuona ife ọ pụtara bụ na ọ bụrụ na amụrụ gị na mba Naijiria ọsọzikwa ya bụrụ na iju na ịbụrụzi onye mba ahụ inwerozi akwụkwọ ha na akwụkwọ mba ọzọ mana na afa gị isi mba Naijiria malụ na ụbọchị ụbọchị imejọ ọlụ ha ọ dị Buhari ka ọ ndị otie ka ife ị na-ekwu adọrọ ha mma o nwere ike ịpụọ ka ije ije ọrụ ndị bụ na afụkpazi elu na Naijiria inwe inwe um, uh, isi ọ bụrụ na chi gị na-enyere aka o nwere ike afụrụ na kot hmm. nwee ike ọ bụrụ na chi gị enyere ha aka ife akụzikwala ya anụ mana hmm. ife a kwesịrị imetụta onye ọbụla iwute onye ọbụla ime ka onye ọbụla bido kwuo dịka onye mbụ kwuo na ọ bụrụ na o rufuru mgbe o rufuru ka eji mbazue na ibi echeta maka ụbọchị nke maka na esi e ime onye a ka a ga-esi mee gị ụbọchị nke mm-hmm. ọ bụrụkwa na akwụsịrị onye bụ ife mmiri onye bụ mmiri ka ọ dị n'ọbụ ọwa nsogbu ya ihe ihe a ihe ọnụ na arụtụ aka e, maazị ụkọchukwu na maazị odeluga dịka isi kwuo ya si ọkụkọ ọhụrụ ebe a na-ayọ ọkwa mm-hmm. na-achị ya ọchị mm-hmm. buru n'uche na mgbe ọbụla ụbọchị ọbụla oriri dara ma ahụghị ọkwa ọkụkọ maazị oke ịrụtụla aka nke gbasara nwoke a na-akpọ Elzakzaki onye ama wụ shia na e, otu ihe ọ na emekwa wụ na na ọ bidoro ịkpalite ụbụbọ n'ime ka ndị a na-akpọ ndị Hausa ịma na ọtụtụ e, e, kemgbe ihe anyị nọ na-ekwu okwu abịa na Naijiria na-asị Hausa Fulani Hausa Fulani dịka ha wuo otu mmadụ mana ya mara na na abụghị otu mmadụ n'ihi na Fulani dị iche Fulani futa jelon ndị Hausa dị iche mana o dowala ndị mmadụ anya o jila nwayọọ nwayọọ na-edo ndị mmadụ anya na ọnọdụ ndị Hausa nọ n'okwu bụ ndị Fulani kemgbe ha bịara isiri pụtatoro bata na Sokoto hmm. ka abụ ile ndị Awụsa gbaa ha ohu ohu ka ndị Awụsa na-agbara ndị Fulani ya na ihe nwoke a nwa amadi a na-akpọ eh, Zakzaki na-eme ya na ọ na-akpọlite mmụọ ndị Awụsa chi ha tọhapụ na onwe unu site na mmekọrịta na ihe a unu chere jikọrọ na ndị Fulani n'ihi na ha ebughị unu n'uche eme ihe ha na-eme unu chere na unu na ha so achụ ele mm-hmm. n'anya ha ụkwụ ụnụ dịkwa ụkwụ ele mm-hmm. ya ọkwanụ mere eji jide ya ọ ya mere eji jide ọkwa ya ile anya abalị echi gara aga n'ụwa ọbala ole ma ole gara aga ka ha kemgbe a na-ekwu ihe gbasara maazị Nnamdị Kanụ ka anyị nụkwara na ejighena na nke Sọnde ha ọsọ nke nke maazị onye Yoruba jee ndị agha kwa mpụ ama maka ahụ nke ahụ egwu ekwe ka ga-akpọ ya egwu egwu agụiyi brokodi. Mm-hmm. e egbukwara mmadụ ebe ahụ mm-hmm. ya bụ n'otu ihe mm-hmm. a na-eme ma ọ bụ nke mbụ otu ihe ndị Naijiria ndị nọ na Naijiria na-aghọtabeghị bụ na okwu a na-ekwu okwu ya ọ na ọ gbasara ndị Igbo n'ihi na anyị ahụla ya ugbu a na otu ahụ esi mee maazị Nnamdị Kanụ ka ha si eme Sunday doo mhm. ọ naanị ndị na-ekpere okpukpere ndị otu Kristi n'ihi na ọ wụrụ naanị ndị na-ekpe otu Kristi ha agaghị eme ezagza ka ihe a na-eme mana so otu nde. Mhm. n'otu ndị bụ ndị na-eme ihe ọ masịrị ha enweghị onye ji ha na-asị ha taa ọ ndị Fulani Muslims maka na ịbụrụgodị onye awụsa. Muslim Kanuri Muslim Nupe Muslim ha mere ya na Disemba na 2017 elere ndị gwarị gbaa ha iri iberibe mhm. lie ha na Mass na Abuja mhm. ruo taa enwebe onye mhm. ya bụ na ihe ọrụ na-arụtụ aka na onye echekwala ejide kano ha asị ejide na ndị IPOB ndị Igbo Igbo abịa menyụọ ha anya ee eh, eh. ndị Awụsa nọ na-aga nke ha ndị oh. na-aga nke ha ndị oh. ndị Benue na-arịa nke ha ya mere imere gọvanọ ọtọm jiri kwuo okwu okwu mhm. ndị Birom na Jos mhm. na-arịa nke ha ndị ya ndị na-achị na ihe awụ mhm. ga eji mee megide ndị Igbo ndị Ijọ na-arịa onye che na ihe awụ ihe awụ ihe naanị otu ihe pụtara nọ na um, dịka akụkọ ndị ọkụkọ ifo ndị Igbo na-akọ asị ihe mgba mgbe ọsa nọ na-amagharị na-eti chụkụm hmm. ajụ ajụala si ọsa nwanna onye a na-abịakwanụ anyị na-elekwana anya ebe ahụ na ibu egbe na-agagharịkwanụ dinta arakwanụ ihe ị na-amagharị n'ihi na dinta na-achọ anụ ma o nke ọhụrụ ọ ga-agba aka ala hmm. Hmm. ọsọ asị ya na-enye ihe na-enyezila m nsogbu ọ gbasara gị ajụala asị ya ihe m kekwukwana maka ahụ m na ahụ nwa bọsị hmm. ajụọ eh, ọsọ asị ya lee otu o si gbasa gị n'ahụ gbasa ahụ gị gbasa ahụ nwa bọsị asị ya dinta gbakwana agụ ugbo gị daa n'ala ya chọwa gị hmm. mgbe ọ chọwara gị ya chọta m ọ chọtara m ihe gburu abọsị o ji akụgbu m ọkwanụ maka ahụ m na ahụ nwa bọsị ihe a ndị Igbo hụrụ na-eti kemgbe 60 hmm. something ndị ọzọ hmm. si na ha ahụghị ya a sị na ihe bụ nsogbu Naijiria bụ ndị Igbo ọdụ o jila nwayọọ nwayọọ na-edo anya anya ugbu a mana achọrọ m ka anyị hmm. were okwu a welata ya ụlọ n'ihi na ka ọ dị ndị Igbo ugbu a ka ọ dị ndị Hausa ka ọ dị ndị TV ka ọ dị ndị Nupe ka ọ dị ndị Gwari ka ọ dị ndị eh, eh, Birom ka ọ dị ndị ọzọ na ndị Ijeọma ndị Edo onye ọbụla na-ahụ ya o jila nwayọọ nwayọọ onye ọla ejila nwayọọ nwayọọ na-ahụ ya mana ka anyị welata ya ụlọ n'eziokwu eziokwu e nwere ọtụtụ n'ime anyị ka anyị na-akpazi ugbu awụ nkata dịịrị anyị dịka ndị isi otu ogbe hmm. ọtụtụ n'ime anyị anyị ekwuola okwu kọwaa otu o si obi adịghị anyị ma otu nwa amadi a bụ maazị Nnamdi Kanu si ekwu okwu hmm. na ọkpụkpara m agwa ya hmm. n'eziokwu eziokwu ọ gara amagbu onwe ya ma a na o soro ụzọ dị aṅa akwara na ọ na-egere ndị mmadụ ntị ndị na-enye ezigbo ndụmọdụ ndị ghọtara ihe gbasara ha na-akpọ international affairs hmm. mana ekwucha n'ihi na a ga-epu ụzọ chụfụ ụfụ tupu gị bịa dọwa ọkụkọ aka ntị banyere nchụụrị ịkpụ ụrị n'ime ọhịa hmm. ka ihe ya mere ahụla m ụfọdụ ndị ụmụnne anyị ndị na-awụli elu na-akụ akaka na-etoja na ejidere ya hmm. <laughs> Eyo! Hey yo. Oh no, ja. Dialect on the beat oh. You wanna bring the fight, I'm a soldier. Hey, messing in my hood, Meno na kuzi na pounds, gini nekonda. Obolo nime gara gara, muma gifoifa. Eva, na people anya ka stranger. maridim na-echuzi fụla ka denja mana my men m ife bute data sonda nwanne na louder than thunder so Started from the bottom, now we sold out. They say I'm faster than shadow moon, make I slow down. Take your own advice, now you go go down. Okwisibu no well even eme. Inubazi result result, you wait even eme. Una nugo ke kwesi akose no no. Chepata kwa your baby life, ukayi lo belala. Ima kwa na nye vidogo. Mmaru wazwa nuka. ee anyị nwere ị nwere ike ikwenyeghụ ihe o kwuru ị nwere ike ikwenyeghụ ụzọ o si eme ya hmm. mana ọ dị m ka n'uche m njide jidere maazị Nnamdị Kanụ ọnwa anyị nwa ọnwa onye ọbụla bụ onye Igbo ka ejide hmm. a na-ekpe ya ikpe ọnwa anyị nwa ka a na-ekpe ikpe hmm. ọ kacha a na-eleba ihe anya n'ọnọdụ anyị na Naịjirịa ọ ka oh. anyị tinye ọnụ maazị Odeluga mba ife ikwu dịka ifie maka na igbo tụrụ ịnụ si na ofu aka lụta mmanụ ozuo ọnụ mhm. ee mụ Ndị Kano bụ nwanne anyị nwoke ife eji emie etu esi emie abụrụ sọsọ ife o maka etu o si ekwu okwu maka na ndị ụfọdụ anyị makwu na onwe ndị na-apụta n'ife na-akpalụ mmadụ n'ugwu afọ na-etu ọnụ ifefa mega amaje na-ayọfa biko sifa biko fabuze were ego nye ha ee mụ maazị Buhari na-asị trizin trizin nye lụzọ na o nwere onye si ya e were egbe wee jee chụwa Buhari Eshagari eh, ebe ọ na-achị dịka prezidenti anyị rọpụta ekwueme na ọtụtụ ndị niile na-achị mgbe afọ obodo fa wepụtasị jekpọchie n'ụlọ mkpọrọ maka na ọ um, ji egbe wee baa redio steshọn wee na-asị Felo Naijiria. onye ka ọ ke ndị adreesị dị ke ndị zilie na-abụrụ ife ozilo onwe ya maka na ekwube ekwube n'ọnya bụ nọmba wan terrorist and treasonable felon ọ na-ekwu treasonable felon ọ ya bụ nke afọ o melụ bụ treasonable helọp na ọ bụrụ na ebe obodo bụ obodo dịka iwu obodo dị kịta ọ ga na-esi rọd n'imi ee mana ewerụziga nke a na okwu dịla anyị dịka ndị Igbo ka anyị ghara ime na ụdị ike na anyị nwere nwanne anyị nwoke tụọ ilu ha si okwu ebe mbana maka na inene efemelụ mgbe 84 afọ kwa faji mmadụ dịka ikemba pụọ alụ onwe ebe ife ọ mee na-abụ na ọ zọrọ ọchịchị ọchịchị ọzọkwa bụ elekshọn ewee jebe sineti onweghịkwa bọjetị dị ya n'aka ọbịa nwere ihe kọntraktị e nyere ya ọbịa nwere nke a si oli enumezi eji kpọchie ya bụ na ị na-anya ịfụ na etu esi wee so anyị bụ ka a kpọọ anyị ajọ afa ka e wee sikwa na nke anyị mee maka na ndị Igbo bụ nya anyị bụ ndị isi ike ka anyị dalụ nna anyị ọma ọ na ndị ọzọ kwue anyị kwusa osemokwu mana dịka isi kwu kịta odogo onye ọbụla nọ na mba Naijiria anya na ọkọbe na ngige na-egwu ọkọrọ na egwu na onye ji mmadụ na ji onwe anyị nwere onwe anyị nezie n'anya ka unu fụ kedu ka ndị niile anyị bụ ndị Igbo so achịkwa obodo kedu ifefa na-ekwu kedu ifefa na-eme ịfụ na ugwu na ọdịmma ndị Igbo na ọkwụchim fanchas ka na mmiri hmm. onye ndị nwere ndị na-aba na-aba onwe ofu n'ime ndị ọchịchị ndị Igbo na-etu sọsọ ebe ya ga-abụ ọfịa ya ga-eje tụbọm aghụghọ maazị Hope Uzodimma ọ dị mma ikpe afa maka na onye sụlụ ụdị asụsụ a n'obodo bụ obodo ife ọ na-etretin bụ extra judicial killing and crime against humanity isi na ị ga-eje mmegide ọha ndị obodo ya mana nke a gosi ọ nakwa aka inu okwu ebute na be Solomon maka na ọ bụ na onye bụ echi ọtụ anya ka ndị ụmụnne ya na ụmụnne nyere ya ọfọ Mm-hmm. ọ bụrụ ụmụnne ya e nyere ya ọfọ o achị ọ bụrụ ụmụnne ya afụ ka ọ ga-asị ka ya gbue chọkịta ọ na efe ekwu na ya ya egbufe na ya ya egbufe gosi na nyanwa abụrọ fana ya enwero mmekọ nyanwa okpuru mmụọ ọfa n'obi onwere obi ụkọ ọmịuko n'ebe ha nọ nyanwa achọkwuru ụso ha ọ chọkwuru mmekọ ha ọ dịghị ka na ọ ikeketa orie ka ọ nọ na ya maka na eze onye agwana maka ọ bụrụ na mmadụ ọmịuko mmadụ na-eche uche ka mmadụ ọ bụrụ na ọ bụ mmadụ mmadụ adịrị ya n'ime ọ chọọ ya pụta ka anyị kwue mmadụ adịrị ya n'ime maka ọ bụrụ onye nwere akọ ọmara pụrịta ka ọ ga-esi na-akọ akọ bọmbụ ọ na-atụ ofu ụbọchị atụ ya ya maka na bọmbụ ọ na-asị atụa ike ụbọchị agha atụzi agha ngwa ya ụbọchị agha atụ atụ atụ tụchie maka na ndị na-atụ amara atụ atụchezie tụọ ya n'isi o mee ka anyị nchapụta bebeli uhie nwere onye ya ebeli uhie ya bụ na ihe a na-ekwu okwu ya ka enwere e e m ji iwere ihe m ji ajụ ajụjụ a maka na m si ka e wụrụ na ewelata okwu a ụlọ mhm. ndị ụmụ amaala Igbo onye echekwala na ma ikwenyere na ihe Nnamdị Kalụ na-ekwu na otu o si ekwu na ihe ọ na-eme ma ikwenye ha ejekwala ịgba egbe kpalie egbe elu mhm. n'ihi na n'uche m is on trial we are on trial mhm. mana ndị iwu ndị che na na-eba mba ebe ha ga-atụ bọmbụ n'ebe ha agaghị atụghọ m you are implicated onye ọbụla n'ime anyị nọ on trial n'ihi na ihe a na-eme ihe a wụ ka elekwala ihe wụ ihe na-ebu ndị a isi mhm. na-enye ume mhm. mara ma nwere ihe a ga-eme mana maka gị onwe gị na-aba mba ebe ị ga-atụ bọmbụ mgbe o ruru ihe anyị ji akpọpụta aha ndị a na-akpọ Elzazak na ha na ndị ọzọ when the time comes mgbe oge ruru ichekwa na ndị ahụ ị na-ejere ozi na o nwere ihe jikọrọ gị na ha <laughs> ọ ga-emetụtakwa gị maazị oke ife ikwulu na ife maazị odeluga kwuru oge ụfọdụ ọ na-adịkwanụ mma a na-asị na ife na-ekwe ife dị ọ dị ka ya maka na ọ bụrụ na anyị cheta ogo n'i nine mhm. ọ bụrụ na ka nya bụ akụkọ si wee gaa ya bụ nwa amadi ama afịa nke e, e, nke nọ n'isi na ọbụna na m na-echeta afịa gị ke nsara owiwa ọ na-achọkwa ịnabe nna ya ndị agha nọchie ya ụzọ ịnabe nna ya mana ka e gbuzili onye onye e, onye onye eze nọ na be nna ya ahụ sị na ọnya kwuru okwu eji igbu penji akọ onye bụ akụkọ maka ndị amarị ya ka eje gụọ ya maka na ife awa ajọ afọ a na-akpọ nwa nkịta ịjụọ m na Nnamdi Kanụ mma asị gị na ee ọ bụrụ ụzọ mmadụ ọ bụrụ ụzọ etu nwa ga-esi chọ ka o si aga ka o si wee gaa mana nwata na-eme ka uche ya mana ọzọ ga-echeta echetakwa ọbụna onye jere agha n'ụwa oge ụfọdụ nwere ife na-eso adịm agọchite ya esi na ojele agha ma ọ nọnọgụ mana ife na-ekwuwe ife mere na be nna ya na ebula agha ya n'ime be ya o nwere ife onye isi obodo kwuru na ndị agha Naijiria buru agha baa ime obodo o nwere mbanye na ha na-eso okwu onwere mbanye na ha na-anụ gọvanọ nọ n'obodo ekwughị okwu onye nọ bụ onye isi ala ekwughị okwu ndị agha baa ime obodo gbusịa ndị mmadụ na-achọ otu nwa agbadi si na eksesaịz ka ha na-eme n'ebe mmadụ bi ebe ụmụ mmadụ bi n'ime obodo onwero nke dịdebelụ onwero nke gbalụ eh, ya na mba ọzọ gbara ọ bụrụ na ị jụọ ma onye si n'ụdị ife ahụ pụta ọ ya nya eke obi ya dị ya ya ọmụmụ amadi nọ n'ọsọ nna ya nwụọ nna ya nwụkwọ nne ya nwụọ ị na-agwa m na onye ahụ nọ ya ruo ofe onye ahụ oge ụfọdụ mmadụ na-ekwu ọ dị mma isi kedu maazị Odega na-ekwu si na ife na bụ, awa ada agbaghị ọsọ ebibi pụte nwa amadi ahụ na-ekwuwe ọnụ na ịjụọ m mana ọ bụrụ na Naijiria bụ ebe a na-eme ife na nso ha kpọrụbu onye ya ka o nwere ụdị ihe o mere ka kọtụ si si ha pịa ka ọ na mesie ya ike mee ya etu a tolukwu ya bụrụ agha si ya ọ bụrụ na ikweghị ife ọ na-ekwu dịka ụfọdụ n'ime anyị ekweghị ọ pụta ha onye ahụ bezi mma atụfuo ma ọ ka ememina ya ya ihe ndị oyibo na-asị you cannot throw the child away with the bad water. ọ bụrụ dịsọ nke ahụ onye na eji ụlọ ikpe ọ bụrụ na icheta Jizọs na ọ nọ ya na ụmụazị ya eh, ndị ndị obodo kpọrọ nwaanyị a sị na-ejide n'ikwa iko bịakwutesi ya onye ozizi ngwa kelife ife ọ sị ha ngwanụ ebe a ka clean hand doctrinism nke m si bido maka ọsị ha ọ bụrụ na aka gị ụdị ọcha bụrụ ụzọ tụọ okwute ọ bụrụ na aka Naijiria dị ọcha nya aka ha ịdị ọcha ya gbagbo ha chụrụ ọnwa amadi achụrụ anyị n'ime ụlọ be na-echawa igwe na ha etinye na mkpọrọ mgbe kọtụ si ha hapịa na o nwere ihe ha merie na nwoke mmadụ nọ kedu n'izizi a na-ekpe ya ekpe ife ọ na-ekwu redio ka o nwere na-akọta ife ha na-ewe e ọ bụrụ na aka Naijiria dị ọcha ị na-abịazi isi ngwa n'ezikwe ka anyị nwoke ma ikpe esi oke ka ekpelụgara mana ọ bụrụ na aka Naijiria dịrị ọcha ọ bụrụ na ndị oyibo asị na two wrongs don't make a right a ga-adị ibua mere ife ọjọọ a na-adị ibu awe ala mhm. aka ha ọ na-adị ọcha na ha ya emebi ife iwu gbasatara obodo wee je chọrọ nwoke ọwụ ebịawa Elukọs ihe ekpe ife aha gasị na ife unu mere ụdụ mma ka isizi ebe a gara. no iti na-abụ na ịnaghị ọnụ n'ọnụ aka ịdị ọcha ebidoro taa maka ndị ndị a niile ife ụfụ nọ n'isi Naijiria fancha bụ ndị a na-akpọ onwego nwa agbadi na-akpọ wepụtara okwu class of 1966 mm-hmm. ndị a bụ ndị 1966 Julaị 29 ọva bụ ndị so mụtala Mohammed, Yakubu nke bụ Gọwa TJ TL nke bụ Danjuma TY Danjuma Theophilus Spancha bụ ndị gbali izu wee jee jide agụ iyi iro nsi na o nwere ife nwoke mere na-abụ na ọ si ka ekpokọba Naijiria ka ọ dị mma aranyekwara ọchịchị n'aka ọ bịa zorokwa wee gbuo ya wufuo ọbara wee mee na fa abaa n'ọchịchị mgbe e gburu ndị Igbo ọtụtụ n'imefa na Ikeja maọbụ n'Ibadan, a na-agwa na Legọs na Ibadan akpụzi ndị egbu n'ugwu ọtụtụ n'imefa bụ ndị anọsi kịta akavadia hmm. including Maazị bụ Buhari ọgọ ọṅụ anyị na nke a ogbu ya ọ agọ na ọkwa ya ka e mere gọvanọ of Gongola steeti ma ọ ka nọ 23 years ọ nwoke nọbụ na ọgụ so ọgụ ebere na n'anya ya maka na ụfọdụ na-ajụ na-asị ee mana Nnamdi Kalụ na ọ Igbo interest ọ matarọ akpọrọ agha onye Igbo na Naijiria em ikomitigo offense with klas class of 1966 ahụ that's right go offense onwere inidro ma ndị na ifuru ndị be anyị edubatara ọchịchị ifu na a na ha n'akụkụ debe nu na mbụbọ anwa ife dị mkpa a na-akpa ghara abata n'ime ụlọ ya na ọya wụ isiokwu ọya wụ ihe anyị na-achọ maka ihe ị na-ekwu ugbu a dịka eh, nwanne anyị nwoke bụ maazị um, Chigozie Nwanjọkụ na-asị ah, Nnamdi Kanu does not represent the Igbo ya ọtụtụ n'ime anyị anyị ekwuokwala ya ọtụtụ oge n'ikporo ebe a ọbụladị mgbe e bidoro ESN ihe ndị ọzọ anyị si ihe a kedu anyị ji ebe gịnị bụ ihe a ụzọ a nwa amadi ya si aga ọwa ụzọ kwesịrị ekwesị mana anyị lee anya na okpukpuru okwu nwoke a na-akpọ Maazị Buhari na ndị ya na ha na-emekọ ọ maghị ihe dị iche n'etiti IPOB mhm. na South East. Mhm. na South South maka na ya wụ onye isi ala ifu izizi o omelụ ọ bụ na unu chetara Tom Polo nke mhm. Mende onye ya na onye mgbe Yar'Adua ya kpeziri kwụsị nyawa ịtọ mmadụ ka imebisi ife mmanụ na protest ha na-eme iji wee gosi na iwe na-ewe ha etu esi emebisi ala apadanụọ ya ya na ndị ochie adịwe mma ha na mgbọ ha na egbe ha nwoke ya anụrụ ozi onu ya ya ka ka Buhari bata na 2019 ọ bụrụ first time ya na second time ya na na-achọ Tompolo na afọ ha kwa na-esi weta ya na ha chọrọ ijide onye fụrụ ya chọta ya kedu ife Tompolo merie ọ tata ka ekpere ikpe Tompolo ka ọ taa ka gọọmenti gbagharị ọ ịcha okwu mhm. ọwụ na Maazị Chigozie Nwanjọkụ ọ dịghị m ka m ga-eji ịza gaa ajụjụ niile na ihe niile na-ewelite ebe a otu ihe o dere yakwa otu ihe ọtụtụ ndị mmadụ na-ekwu ah, the 1966 school was a break a great mistake of by the Igbo kemgbe first of all uh, ah, is fundamentally flawed the 1966 school ye majority wu ndị Igbo mana ndị Hausa so ya ndị Yoruba so ya ka ahụ a. nke ọzọ abụrụ na ihe a na-eme ugbu mere kpatara eji enwe ọgbaghara osuaghara ebe niile ọtụtụ ndị ọwụzi naanị ndị Igbo na-ekwu e, e, ụzọ ha si apụ ndị Yoruba na achọ na-achọ ụzọ ha si apụ ndị ọzọ na-achọ ụzọ ọkụ ya wụ otu ihe na-eme oge ahụ mhm. anyị akpaala nkata eh, maazị nwanne anyị nwoke Chigozie ọ bụrụ na ị nwere ohere gaghachi na ah, pọdkast gaa mhm. leba anya mgbe anyị na-akpa ihe gbasara ahịara deklarashọn ma anyị na-akpa ihe gbasara nchekwa obodo ma anyị na-akpa ihe kpatara ihe ọtụtụ ihe jiri mee n'ihi na o nwere ihe mere ede ejiri bee nwee oh, o nwere oge anyị kwuru okwu anyị kọwara ihe gbasara the West West African Frontiers Frontier Force Frontier mm-hmm. Force mgbe the mm-hmm. British the jihadist army of Osman Danfodio and converted it to the colonial military nke mm-hmm. kpatara the average northerner in the Nigerian military at the time his first allegiance was to the Sultan not to the Nigerian state go back and revisit that history uh-huh. ọ bụrụ sọ nke afọ ya ghọta aghọta na ndị izizi bụ ụzọ wee kwuba okwu secession Julaị 29 rue ọgọst 1st gọwan manifesto ha wee na-asị na given what has happened there is no basis for Nigerian unity mhm. ọ ugwu elue constitutional conference 1966 akpala akpa septemba fanwa bịa with the proposal na every region should have the right to 16 olue februari 1967 adaka boro bụ mhm. onye izizi gbanile egbe elu si na ndị ijo apụa ibe ji akọwa ife a niile bụ na ọ da arụ maka na ofu ife afanyego n'isi ụmụ mmadụ na-akọfe ya bụ nọọ ndị Igbo bụ nsogbu Naijiria mana isiokwu a m na-ajụziwu kemgbe ndị Igbo na-anaghị achị Naijiria gịnị mere ziri na Naijiria onye na-eche na ọtụtụ anụ bekee m ji ewelite mkpụrụ okwu a n'ihi na nwanne anyị nwoke a bụ Chigozie edeela ya ebe a ọtụtụ ndị mmadụ ekwuola ihe a na WhatsApp sị the 1966 school was a big mistake ọwụ because you're looking at it from the at the surface mm-hmm. ka anyị ghara ije kpegbanwe okwe na ji n'ihi na ah, nwanne anyị nwoke Peter Okeke si you all including me are a dot in a sekụl yes ọ ya mere oh, anyị e ji ekwu okwu a n'ihi na ihe anyị na nkata anyị na-akpa bụ na ihe ka ọ dị ugbu a ma anyị kwenyere na maazị Nnamdị Kanụ na ihe na otu o si ekwu okwu na ihe ọ na-eme ma anyị ekwenyeghị ka anyị ghọta onye agbalikwela egbe elu si na aka akparago ya ka anyị ghọta aghọta na ihe na-ebenu ka na-ebe ọ gbasara onye ihu gbasara onye azụ we are all mhm. trial we, we, cannot overlook that mana achọrọ m ka anyị lebatukwu anya n'ihi na ka a na-ekwu okwu ihe gbasara eh, aka kparala nwa amadi maazị Nnamdi Kanụ ọtụtụ ihe a na-agakwa n'ihu n'ihi na anyị eh, jee na soshal midia na fesbuk na wasap ọtụtụ ndị mmadụ ọ bụrụzi ihe anyị pụ n'ọnụ ọ dịzie ka onweghịzi ihe ọzọ a na-akpa nkata ya na Naijiria mana ọtụtụ mana the water is passing under the bridge mm-hmm. while we are not watching nke mbụ awụrụ the Anambra election mm-hmm. elekshọn na ha abịala na Anambra steeti n'ọnwa ole ma ole na-abịa abịa anaghị eme na nomineshọn anaghị ahụ na ọtụtụ ndị na-apụta mana PDP mana APC mana APGA onwebeghị nke doro anyị anya ewerela ihe gbasara Nnamdị Kanụ chewa anyị n'ihu onye na-eleba anya olee otu ndị Anambra olee otu ndị Igbo olee otu anyị si atụnye alụ n'ihe gbasara ihe elekshọn na-abịa na Anambra n'ihi na Chukwu mekwere ebere ya wụrụ na Anambra ihe mere n'oge ndị ikike na ndịka ọzọ mereziri na Anambra elekshọn Anambra na-abịa n'iche n'ihi na ọhịa ọ kwụsịrị igosi anyị bụ na dịka ndị Arab say as Egypt goes so does the Arab world. Mhm. As election goes in Anambra State so it may go in the rest of south east. Mm-hmm. ya wụrụ na ọ bụrụ anya na ilebagha ya anya gbaa mbọ hụ na because the only Anambra steeti dị naanị steeti fọdụrụ ugwu ebe Abga nwere ọnọdụ ọ na mụ na onwe m na-akwado Abga ama m awụghị m esonye m na politikal pati ọbụla mana isiokwu anyị kwesịrị ileba anya ugbu ọ dị o nwere ebe ọ dị ka enwere ike ya wụrụ na onye a ga-ahọpụtara na Anambra ọ dị anyị nnọọ ka ọ dị ugbu a onye a ga-ahọpụtara na anambara ugbu a ka ọ bụrụ gọvanọ ọ ga-awụ onye onye ndị mmadụ ụdụ họpụtara ka ọ ga-abụkwa Supreme kọt gọvanọ ọ ga-abụkwa Abuja gọvanọ Abuja gọvanọ no ọ dị mkpa bụ ife ị na-ekwu ife ị na-ekwu dị mkpa maka na oyibo sụrụ ya sị election nwe consequences ọtụtụ n'ime unu na-ege ntị na-egekwa ife na-eme na mba ụwa niile mana anyị nwebụ ndị bi na Amerịka na anyị na ife mee na arụ n'ọ gara aga maka na ọ nwere ka anyị si so na <laughs> atụala ọmalụ ọmalụ kịta ha bụrụzikwa mgbe ọ ga-ejipụta na-asị mba eti weta 500 naira ka ị wee jebinye binye aka n'akwụkwọ ọ na ike na-asị onye ọbụla atụ na vootu mba mba mba maọbụ achịta achịpụta e, abadachi osi ụmụ nwaanyị maọbụ ịchafụ asụsụ ya onigogoro apụwa eje tụọ vootu maọbụ agba nkịtị ofu onye aligolu olukwa ọ na-apịtọ Chineke wepụtalụ ọchịchị ka ọ bụrụ onye ga na-edozi obodo ife na-adụ ndị Anambra ibe m bụ nenenụ ka pati ọbụla si wee wepụta ndị fa wepụta pati ọbụla emerọ nke fa ọfụma ya bụ egosi na ọ bụ ife ndị mmadụ chọrọ ọ bụrụ nke National Working Committee rọpụta mmadụ n'onye bụ na atụla elekshọn tụọ vootu ọdụ onye ọbụla fụ na onye anụwa bụ nnọọ onye win elu unu ama na ọ test ọzọ bịakwute unu na-asụsụ oyibo bụ na asị achelu ya bụ ụlọ okwu igbo maka asị na-adị mma n'Igbo n'oyibo ọ nwere ife mere anyị ji eme ikoro n'oyibo maka oge elugo ka anyị ga-akpaba nkata gbasara Igbo n'Igbo onye pụta ọgwa nwanne ya eziokwu na eziokwu bụ ndụ ya bụ onye na-alịbakwa ọchịchị Anambra na ajụọ ya ajụjụ n'Igbo nna ebee ka idu anyị eje ebee ka ị ga-edu anyị kedu ndị ji ndị nweghị ịnwa nwa ka ọfanwa unu ewee malụdo anya ụbọchị ọ bụ unu tụsịa vootu unu echekwa vootu unu atụsị ọbụ na nwa onye zuru ezu unu ya mee maka na ike ọrụ ife Igbo na-ekwu mm. ọra sielu mmadụ onye erisi mana ofu onye siela ọrọ na-erisie Na Igbo abụrụ ebe a na-asị na ya na-enwe obodo enwe ọndụ Fulani iwe obodo nwee Ehe. a na-enwe obodo enwe obodo obodo fụ ọraka ọhaka ọha ka n'ala Igbo ya bụ onye pụtasị na a na-enwe obodo enwe ịma na o ụzọ bụrụ onye Igbo maka na Igbo ara elo ilo etu afọ nna nna anyị fazụlụ anyị na ọra si elu mmadụ na ọya erisi ọya ka ibe anyị ji wee na eze ndụ mara na gidigidi bụ ugwu eze na ọhaka ọ bụrụ ofu onye ada ofu onye ada akarị ọra <laughs> mmadụ a abụ mmụọ na-eti onwe hmm. ya ụdị a na-azọ sị na ya bụ mmụọ na-eti onwe ya nwere mmụọ na-eti onwe ya ọ mmadụ na-eti mmụọ ya bụ ihe anyị na-arụtụ aka ebe a bụ na ka a na-ekwu okwu ihe gbasara maazị Nnamdi Kanụ na ipop ka anyị ghara ka ọ ghara ịgbagoju anya anya ka anyị ghara iletu anya kama ka anyị buru n'uche na ọ nwekwara ihe ndị ọzọ dị mkpa na-aganụ n'ihi na ka ihe a na-eme naanị ugbu a naanị abalị ole ma ole a okwu ihe gbasara maazị Nnamdị Kanụ nọ na midia na telivishọn na redio ka anyị nụziri na oil bill ịnọ kemgbe ihe rurula 20 e, afọ iri abụọ a na-enwebeghị onye manyere ya ọnụ ka anyị na-echeta ụra a na-agwa anyị na apasịala oil bill anyị dị ohere ọha ndị Naijiria enwebedị ohere leba ya anya mara ma ihe a ọwụ agwa anyị gburu isi ole kwuru mhm. ya wụkwa ihe e, dịka ebe a na-akpa nkata ọwọ ngịga ewere e nke rie nke a ka a ka na-agwa anyị okwu na-amaghị anya ihu na ihe okwu ihe gbasara ihe ka ọ si aga n'ebe ihe gbasara maazị Nnamdị Kano ka a nọ n'ebe ahụ na-eme magomago ndị ọzọ nọ mhm. n'ebe ya mgbe anyị tetaziri ụra ya gbahụ anyị anya anya ahụ na ihe ahụ ihe ahụ na-ebe na ka na-ebe maazị oke achọrọ m ka ibiko tinye tụkwara anyị ọnụ n'ihe gbasara dis onye biela a na-ekwu okwu ya gịnị wụ onye biela anyị ma na mgbe ndị be anyị kparala nkata sụọ ya n'oyibo sọbsidi hmm. agbagwojuo ndị mmadụ anya sụọ ya ka asụ oyibo akpatuo Jonathan si na ọ ghọtara ihe a na-eme na ihe a ihe mmanụ si wepụ aka na ya mana ya bụ sọbsidi na ife ndị ọzọ bụ nkata na-akpa oluo na ara iri abụọ eji kpara nkata ọha ncha so n'ife etiri n'ife onye obiela anọghị ara iri abụọ mana ya bụ biil ka a na-agwakwazi anyị na fast trak ya oyibo ọzọ nke bụ na izu ụka na-abịa na ọ ga-adị na tebụl prezidentị ka ọ akọwazi ife dị na ya ọ bụrụ na unu chetalụ ndị bi n'ogoni ga-echeta ọfụma ndị Naija Delta ga-echeta ọfụma mkpa mkpa ndị na-egwupụta mmanụ na-eme na be ha nke bụ na ha na-akọwuzi nri nke bụ na ha ada akọta nwa mhm. ekpe n'ikpe a kpee ya kpee kpee na mba ọzọ na-abụrọ dị nke Naijiria ebe ndị Naijiria ji aka ha wee jee wee kpegbuo ndị Shell Naijiria enyere aka NNPC enyere aka mana yawụ ndị bi ebe ahụ ife ha na-enweta kịta nke ya ịsị na a na-enye ha less than 3% of even ndị oil company na-ewepụta mana ọkwọ ha wee agwa anyị onye ewu 3% maka ọha na-ele ha nwa na-asị na ife ha chọrọ ka enye ha kemgbe e, ara iri abụọ ụka ewugo ka o ruo 10% maka na ife emebiri ka nkụ ka ha wee nwee ike zụọ ụmụ ha wee nwekwana ike wee bichaa ife e si na be ha ya ka a na-agwa anyị na bil a na-asịzi ya eje na tebụl prezident na-asị na ife kọngres anyị tirie na ya wụ 2.5 or nke wụ na ya agbadatakwu <laughs> si ebe ọ na agbadata ya anyị ebebi na ego a na-enye kọmuniti hmm? ife m ndị na-afụ ma ndị na-anọchite anya ndị obodo ha nọkwa ebe a na-akpa nkata ndị nọ na Niger Delta ọ na ntị ha eluru ya mgbe a na-ekwu ife a maka na ife njikwu n'onwe na biil atazitara mgbe ahụ ma ekwere mmadụ na ndị otu na ndị si South East pụta mee pres kọnferensị ọ dịka mhm. n'anyasị ka emere ife ọ apụtazie n'ụtụtụ na-asị o oh, na ha ga-ejekwazi ka ma na ekwe ha ka eti ya amendment mee ụnụ oh, na akụkọ amendment bidokwana ife tupu asaịnụ ya uwe ka o si dị maka na ị na-anya ife niile akpalụ maka ebe ahụ ife gbasara ego na etu a ya esi ka ego nke tụrụ m n'anya ndị ndị dere akwụkwọ a ebe anyị si ifu ife a na-ede awụrọ ndị be anyị Reuters nke o mhm. ji iwu Newsweek nke o ji iwulu Vangard ma nke onwere akwụkwọ dị na Naijiria. ọ Reuters delu ndị dere ya afa ha ada aza Okeke nke o ji aza Idiagbo nke o ji aza Adekunle nke o ji aza Yusuf ndị a ndị oyibo delu mana ị na-anya ife ha delu na ife ha depụta ị ga-asị ndị be anyị nọkwa ebe a na-akpa nkata mhm. maka o nwere ka esi kọ ka a ga-esi dozie ife mere. ife a na-akọ ụdị ego a ga-enye ndị ga-abịa kwuo mmanụ ka e wee lata ha ka ha bịa ụdị ego Naijiria ga-ewepụta nke ha delụtụrụ m n'anya ahụ na ha si na federal gọọmenti n'ala na-akpa nkata nya gọọmenti etiti n'ala na-akpa nkata wit northern leader anọrọ m ka ekwu southern leader mhm. akparọ wit western leader mhm. akparọ wit eastern leader n'ọnọdụ leader maka na ha onwere ife ha ekweghị na ha kpali afọ awa ọ gwara m na ndị nọ na nọt ghọtara ife na-eme uche ha dị ya ha ma ata ha ụta etu ahụ ka ndị na-anọchi anya ekwesịrị ime ịgba mbọ bịa aka n'anya mee ka ife a na-akpa bụrụ ife ga-adị mma n'obodo na ndị nọọtụ chịkọtara onwe ha chekpaa nkata ime ka obi ga-enye ha nke ya dị obi ta ọhụta mana echi apụta ọ dịka agụ ịkwa na mmegbu a na-emegbu ndị Igbo mana ọ nwere ndị Igbo nọ na seneti mm-hmm. nwee ndị nọ na kọngres oh. unu abịakwana ebute ife ataba n'ife anya ga-agba n'ọsọ mba ife adịkwara isi na ọkalịa nye gị ọsọ bịa debi ya show you ndị love mechazi akụba ọkpọ oh. na my turn to rejoice na akpa na oh. Looks no be fact, yet such can deceive You think a nigga large cause he's popping Hennessy Them broke no be joke, sometimes hard to see Owuna say some people fan are the Pharisees My dad is in an age when we work up we go moto Some men is in an age when me fast in a loto Imoko na deji rock we cause asila loto no Samson na mugo fucha zedi laila na nyanyo Okwisi buno weli n'ife na na-eme obe ka mmegbu a na-emegbu ndị Igbo na ndị Niger Delta mana ndị Niger Delta na ya ndị Igbo nọ na Chambers mgbe akpalụ nkata ọ bụrụ mm-hmm. na ife akpala edoro ụnụ anya ụnụ agwakpọ na anyị ka anyị malụ ụnụ mm-hmm. agwalụ ndị ụnụ na-anọchiri anya ebe m na-agụta ife awụ akwụkwọ edelu na mba ndị mba delu maka ife na mm-hmm. na be anyị. agbazi m isi bụ gịnị kpatara na kemgbe a nọ na-ede ihe onwebụ onye nụrụ kepụkepụ ya ọ bụrụ mgbe a sị na aka kpara nwa amaala bụ maazị Nnamdị Kanụ mgbe anya onye ọbụla isi onye ọbụla ihe niile anya onye ọbụla na ntị onye ọbụla nọzi n'ihe gbasara nkata gbawairiri anyị ihe gbasara onye bia ọ hmm. gwara m na ndị anyị na ha na-egwuregwu na anyị nwa na-azụ dra anwa na-azụ ches hmm. anyị anọghị n'ofu akwụkwọ ọ bụrụ ofu akwụkwọ ka anyị na-agụ anyị na-asị na ndị anyị na ha na-eme na anyị ka ha mara ife mgbanụ malụ na ife na-aga n'ihu hmm. ife a bụ ife akpara akpa ịghọtago n'ofe akpakpasị ya nkata ode eri mmiri maka na ife ikwo nwanne ya bụ oge ụfọdụ anyị a na-asị o ebee ka ndị mba ụwa nọ ebee ka ndị mba ụwa nọ hmm. onye ọbụla chinyelu ntị na afịa na nne na nwa na-azụ ya kpachisiri ntị na-anụ ife na-eme na-eso na-ama nke na-eme maka na anyị bụ anụ oriri anọ bụ ụdị anụ oriri ife na-achọ n'aka ndị ụdị ndị na-achị maka na agbata eke ifrofu ka ife niile a na-akpọrọ na Naijiria apụtara na ensa ejide ụmụaka ụmụ ikolobịa na ụmụ agbọghọ gbalie mm-hmm. nke afa meziri n'iru ọra ama ezoro ezo na eh, toge wee jide ndị mmadụ gbalie ajụọ afafa gọọ emesịa <laughs> ọ bụrụ sọ vidiyo pụta Amnesty International na ndị niile bụ ndị ọkacha ma wee jie fa na wee sifa nwoke na ije CNN nwa afachi fakọlkwa akụkọ pịa. ị na-ajụ kedu ebe ndị AU nọ Human Rights AU Commission au ife mere na Mali mee ha si na ife na ndị ha si na Mali na-aya enye ha sankshọn nwanne echi ya si okenye na-ahapụkwa na ihe meziri iwu na-aya eme elekshọn ụbọchị ife m ji ajụ bụ ka nkọwalụ <laughs> ndị be anyị na anyị gba aka anyị bụ nwa enwe nne nwa enwe nna tụmadụ ndị Igbo bido na 1966 wee rue kịta anyị enwekwa Abraham na nna ndị niile nyela anyị aka mgbe anyị nọ n'afụfụ Biafra agha ebe Naijiria tụrụ ilo hmm. ọtụtụ ime mmadụ amarọ na Gowon kpọlụrụ ndị ụkọchukwu ndị fada bụ ndị nọnụ wee na-akala anyị ụka na agha ka obi wee si anyị ike n'ime Chineke maka na o nwere nke ọzọ anyị nwee na-abụ Chineke na ọ kwalụlụ fa kpọchie ka ya be tụ ifa na nga nwafọ ikpe wee bịa n'afa fine fakwụrụ ya ah, wee bịa gbaa afa liftanship wee sifa fa ubele bee na fama nchiyatanata na Naijiria ndị fada afọ ụfọdụ n'ime fa ụfọdụ n'ime fa arụ iri na abụọ gaa mechaa wee taji nwayọ ụfọdụ bịa ịfụdụ ndị parish fanọ ya ọtụtụ Holy Ghost Fathers nọ na Dublin. Ifefa mee ajọ ifefa mee bụ na ha kuluru mmiri kụnye ụmụaka Igbo na fagbelu nnikwesho pash akpọrọ ya pa mistọ mana ọ bụ ife anyị wee kụnye ụmụaka kaba ṅụọ wee ịkwa. ọtụtụ n'ime anyị arụ one ka ndị na-ewe nụ ọgụ ọtụtụ n'ime ndị ọgbọ anyị nwụsịrị agụba agụba ọtụtụ ọsọ alụ mekọba maka ha na-ekwu ụfọdụ ụmụaka ada aghọta na ndị ilo gbara anyị gburugburu ọsọ anyị nwenwe ike inye nwere anyị aka anyị kpọpụta ndị ndu bụ ndị ndu ọfa nwee ike ikwulu anyị ọfa nwee ike ịzụ anyị ọfa nwee ike ineba anya na ife na-egwu anyị ma ọ bụ ọnọkọta nnukwu otie mkpu maka na ọkụ ya bụ ife ọkụkọ kwu na mkpu ya na-eti na agụụ nkwụ ọbịa bụrụ nwa ya bụ ọkwa ka ọ raa ọkụwa n'ụlọ onye ịkụzikwa ife niile ihe ekwu Nnamdị Kalụ nwee ike sụọ grama sụọ oyibo kpọọ iyi kpọọ chi abụ ọwụwa ka mee ife niile mana ọ na-ekwukwa ife na-eme Igbo ọ bụrụ na e nwere ọnụ na-ekwu ka ya mana ekwu kubenu ma agwọ asị na agwọ nọ n'akịrịka kịta hmm. kịta ka ọ gosi igbo kwesịrị ịpụta akpa ya aja aka ka ekwukwa na okwu maka na ọ bụla na ya ekwuru okwu ife ọbụla emeli ya a ga-eme anyị ya ndị na-ege anyị ntị na ndị na-akpanyere anyị nkata na fesbuk uh, asị na ajụwa nkwụ kapịwa ọnụ na mbupụ ya eruwela uh, ka ọ dị ugbu a ọ dị m ka aga m ahanye okwu a n'aka uh, nwanne anyị nwoke onye anyị na ya nọ na oche mkparịta ụka maazị oke ụkọchukwu ka o nwee ike bịa pịachiwere anyị ya n'ihi na ọ bụrụ na unu lee anya nkata anyị kpara taa anyị elebana anya n'aka n'ihe gbasara ihe a na-asị na ejidere nwa amadi a ka a bịa kpee ya ike ọtụtụ ihe anyị bitụrụ aka na ọtụtụ ihe banyere ya edobeghị anya anya nke ọzọ abụrụ ka anyị buru n'uche ma ị kwadoro ya ma ị kwadoghị ya ma ọbụladị anyị nwa n'ebe a anyị nwere otu o si dị anyị n'obi na-awụchahụ na anyị kwadoro eh, ihe ọ na-ekwu na ihe ọ na-eme mana ọ nwere otu ihe anyị rụtụrụ aka anyị bụrụ n'uche na ihe a na otu ahụ o si dịrị ya ka o si dịrị ndị ọzọ kwa otu ọ ga-esi dịrị anyị ọhụrụ na anyị akpachaghị anya n'ihi na ọwụhụ na-ejidere ya ka ụfọdụ n'ime anyị ga-eji gbaliwa egbe elu n'ihi na okwu a karịrị maazị Nnamdi Kano ka ọzọ awụrụ ka ihe a na-eme a na-ekwu okwu a ọ wụrụ anyị were echiche anyị na ume anyị niile wụkwasa n'ihe gbasara okwu maazị Nnamdị kano ka ihe ndị ọzọ nọ na-aga ndị anyị na ha na-emekọrọ ihe na-emekọ ihe nọrọ ebe ahụ na-akpa anyị overhead um, onye ọlasa anya ya mmiri ma ndị na-achị achị ma ndị gọvanọ ma ndị na-eje ntuliaka onye ọla buru n'uche na obodo dị mma ọ ga-adịrị anyị niile mma hmm. obodo mebie ma iwu gọvanọ ma iwu senetọ anyị ekwuola ihe a were ọmmatụ ihe gbasara ụgbọelu jinye ọmmatụ ụgbọelu alalie elu menọ na first klas menọ na biznes klas menọ na kabin onweghị mkpụrụ obi njezi omume n'aka Chineke ọkwa aka a nọ na-ekwu okwu ihe a kemgbe ọtụtụ oge o nwere otu onye dịka Hope Uzodimma na Imo steeti otu o siri metụta ya na na enwere ike ịgba ụlọ ya ọkụ when there is no security nobody is secured hmm. obodo mebie ọ ga-emetụta onye niile hmm. mana ọ kacha mkpa n'obodo n'ala Igbo anyị ebe ọ dị ka a ga-asị na ka ndị ọzọ na-agbagodo ere mbọ n'ụzọ dị iche iche ịhazi onwe ha anyị ka na-efegharị dịka ụkpara onye ọbụla lebara ihe anya maazị oke biko were okwu a mechiere anyị ebe anyị na-asị na ogologo okwu adịrị ka adịrọ mma ka okwu eruo na nke ụka mgbede mma onye ji ka o ji n'aka kịta Naijiria bụ mma ndị Igbo ji n'ebe ha ji ya onye sị gị na ịdị tụọ aka tụnye aka chọpụta onye ga-achị gị awụrụ ife dị mma <laughs> onye ahụ a chọrọ gị ọ dị mma ma chetakwa na ndụmọdụ ndụmọdụ enyelụ ndị ụka mgbe ahụ woo ụnụ chọwa maka ọdịmma Rom maka na ọna na ọdịmma Rom ọ ya ejidela ụnụ mma ọ bụrụ ma nke agbafere mgbe adọla ha n'agha ma mgbe agbafere na na-emegbu na mkpagbu ahụ a na-emegbu ndị ndị na-eso ụzọ Jizọs otu nwoke afia ugamalia ya mmụta n'ihe gbasatara iwu obodo n'ọgbakọ ndị Parisi dọọ ha aka na ntị sị ụlọ rapụ nwoke ma na onwekwa onu mgbe ndị na-eme ka ya mere ma nke a na-akpọ Tadius ma nke na-aza Judas si Galili binie tononye awụ onye nzọpụta n'ime ndị ọzọ mana na-afụ ka o si gaa aka ụbọchị one na one ka ụbọchị galụ ka mgbe galụ afụ na ọwụrụ ha ibe m ji ekwu maka ndị na-achọ ịkpọdo maazị Kanu n'obe unu rapụ ya aka ọ bụ na ọnya ga-ewetara ụnụ bịa oge ya egosi ya ọ bụkwa na ọ bụrụ ọnya oge ya agafe mana onye fụrụ ka a na-emegbu nwanne ya nọrụkwa na ọmafịa arụ olute nke a bụ nkata ịkpalụ ọzọ bụrụ na ọkụkọ na-akpa nri anya ufe ya ka anyị na-ene anya n'ife na-eme anya abụ nnukwu mkpọtụ ka anyị chetakwa na o nwere ife ndị ọzọ na-aga ma ịtụnye aka na vootu na-eme na Anambra steeti ma ife gbasatara nchekwa obodo na-eme n'ụbọchị ebe dị iche iche ma ife gbasatara nkata na-akpa na gọọmenti etiti ka anya wụrụ onye ọbụla ọwa etu a ka anyị si bịa ya ekwena ka nke a bụrụ ikpeazụ ịkpalụ nkata gị na agbata obi gị kpaa ya gị na ezinụlọ dị ya, anya ọ ụkwanụ na anyị chọrọ ịnụ ihe anyị kwuru banyere ọtụtụ ihe dịka nke akpalitekwa taa gbasara ihe mere agha 1966 na 67 jee ebe ọ bụla ị na-enweta pọdkast chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo maọbụ na fesbuk ya ebe ị na-afụ ya chọọ vidiyo ndị ochie ya ife onyonyo ndị ochie ebe anyị kpara nya bụ nkata gosikwana ihe onye ọzọ ejizi m aha m onwe mbụ maazị oke ụkachukwu na-asị ụnụ kachukwu na-asị ka ndị mụ na ha nọ kene ụnụ maazị Tanayo Delu Igbo ụbọchị nta ka chuan nọwere nchi ụkọchukwu ostin Ọkigbo Igbo ya jụrụ onye ihu mma onye azụ mma na mmanụ na-asị ụnụ aaeea ta aaaa